Mama, you make me fall. Justino 2017, Justino 2017, Justino 2017. ezinụlọ maazị na kworiakụ ọdabụchi michael nke sitere nọ n'obodo ikem nkwọ n'isi ụzọ loko gọọmenti eria nke enugu makwa ezinụlọ maazị na kworiakụ sọnde nwankwọ ndị nke sitere nọ n'ezi agbọ nke dị n'oko ya bụ obodo chief alex ekwueme n'orumba nọd gọọmenti eria na steeti anambra jizi a wee na-akpọkwu enyi na ọgọ agbata obi ndị ihe ọma na-amasị maka ọmarịcha amamọgọdọ ya bụ agbamakwụkwọ ya bụ white wedding n'olu bekee nke ụmụ ha ndị nke aha bụ chioma kodelia nakwa chukwu ebuka justin kedu ụbọchị ọ ga-adịme ọ bụ na ọ bụrụ na ọnwa mee anyị nọ n'ime gba mkpụrụ ụbọchị iri abụọ ya bụ 20th day of May 2017 kpọmkwem ya bụ amamọgọdọ ga-achara ọkụ n'ụzọ pụrụ iche ebee ka ọ ga-akpọtụ n'ụlọ ụka st steven's anglican church nke dị obi ozugbo ndị ọkụra na elekere iri nke ụtụtụ emesịa ya bụ ofufe nru ebee ka a ga-akụzi ngazi n'ezie <laughs> ọ bụkwa ebe okwu na-agala ọnụ ebe ọ na-akpọtụ akpọtụ ebe ihe ịrịba iche na-eme nke a na-akpọ Dollar Point Mall and Event Center nke dị na 13 Road by 64 Road Junction opposite Seacotsi Garden 6th Avenue Festac Town Lagos kpọmkwem ebe ihe niile na-akpọtụ Dollar Point Dollar Point ọ bụrụkwa na ịmaghị Dollar Point nwanne ihe e mere gị ọ na ana nnọọ elekere ofu nke ehihie kpọmkwem ihe dị iche iche ga-amalitezi emebe n'ebe ahụ agbamakwụkwọ nke a ga-adị iche ho ha agbamakwụkwọ nke a ga-abụ nke pụrụ iche ọ ga-abụ dachi bịarịa abụghị na bịa rụọ mmadụ arahụchakwara ebe a na-echi ọzọ gaba ebe a na-arụ agwụ onye akanyekwana ihe n'ụbọchị 20th onye onye akanyekwana ihe na 20th of May onye akanyekwana na ihe eh, egwu ga-adị n'ụbọchị ahụ ihe ịrịba ama ga-eme o doro anyị anya na ebe onye nwaanyị mere ihe ịrịba ama izizi nke anya na ahụ ebe mere mmemme agbamakwụkwọ ya bụ ụbọchị o mere mmiri ka ọ ghọọ mmanya <laughs> onye nwaanyị ga-emekwa mmiri ka ọ ghọọ mmanya n'ụbọchị ahụ ndị gburu isi ga-ahụ ụzọ ihe ịrịba ama dị iche iche ga-eme ndị ngwọrọ ga-aga ije ndị na-enwe nwa ga-ekuru nwa onye nụ ya megịnị nya gwa nwanne ya nyere anya aka tụsa nọ ya bụ ozi ọ bụrụ na ihe ọma na-amasị gị ma ọ bụrụ na ezigbo ọyị Justino nwanne ọ sị na ụbọchị ndị nwe nta ka ha nwee mba ọgụ na nkwudoro omegịnị nkwudoro ụka ọgụ cheta na ụbọchị ọ ga-akpọta bụ na 20th day of May ya bụ ụbọchị Satọde ozugbo ndị ọkụra na elekere mechiri ya bụ mmemme agbamakwụkwọ malite na ya bụ n'ụka anyị kọwapụtara chai na na ọmarịcha nwa Josino bụ aga n'ọta ha Josino ị nwekwara anya nke ime mmụọ ka nsịkwa n'ihe iji wee rapụ Anambra wee gaba obodo Enugu <laughs> ozugbo njunu mesịrị na idu idu eme gịnị agabazie na dọla point dọla point hei ọ ga-adị egwu ma dịkwa kpọkpọ ncheta na ihe akwụkwọ nsọ gwara anyị n'akwụkwọ ndị Rom isi nkiri na abụ amaokwu nkiri na ise bụ nke si anyị soro ndị na-eru uju ruo ma soro ndị na-aṅụrị ọṅụṅụrị ya mana nke a bụrụ naanị ọṅụ ka anyị chọrọ ịṅụrị ka anyị pụtanụ n'igwe ka anyị soro nwanne anyị bịa ṅụrịa ka anyị rie nụnụ kụọ n'eze nụnụ oriri dị iche iche ka Justin kwadogoro n'ụbọchị ahụ a ga-ata ngwongwo a ga-ata pọinta nke a ga-ata anụ ụsụ a ga-ata anụ ruru a ga-ata anụ mgbada a ga-ata abacha ndị Enugu ga-esikwa ihe eji wee ndị Enugu mmemme a ga-adị egwu ọ ga-adị egwu oriri dị iche iche pami hai Justino Justino dị niile na-eme mmadụ obi ụtọ ndị mfụrị ọnụ dị iche iche ga-esi obodo dị iche iche wee wuchi mụ onwe m Ifeanyị Nwosu onye na anụ onye ya aga m ekwechirikwa n'ụbọchị ahụ ọ bụrụ na ị chọkwa na ịkpọtụrụ anyị n'aka akara ka ị mara ka ya bụ mmemme ga-esi ga kpọtara anyị na akara 08033170310 ihe dị iche ga-eme n'ebe ahụ n'ụbọchị ahụ Justino 2017 Justino 2017 Justino 2017